AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa masị ịbịa ịnụ okwu nke onye nwanyị ekele dịrị chineke n'ihi na ọ bụ okwu nke ndụ ka ọ na-enye anyị ka anyị na-agbasa okwu nke ga-eme ka mkpụrụ obi bụrụ nke tụgharị atụgharị ịnwụ jehova n'anya n'ihi na jehova dị mbụ hụ gị n'anya nye gị ndụ nye arụsị ike gwere okwu nke jehova zụọ ndụ gị n'ihi na ọ ga-abụ ihe ọṅụ nye gị ya mere ọ bụ okwu a ka anyị jiri anabatakwa anyị niile n'ụbọchị taa na ịga n'iru na ịgbasa okwu nke nwe anyị na ntụ anyị na mkpụrụ obi anyị ekpere anyị na-ekpe bụ ka mmadụ niile ndị na-ezukọta ka mmadụ niile bụ ndị na-anụ okwu a ka mmadụ niile ndị na-eji oge nke ha wee tụgharịa echiche n'ịga n'iru n'ịgụ okwu jehova ka jehova mee ha mma ka jehova napụta ha ka jehova gọzie ha n'ikpoto maazụ ka anyị niile zute n'ụkwụ jizọs kraịst nke a ka anyị kpere n'okwukwe n'aha jizọs eme okwu anyị taa bụ ọzụzụ n'ezinụlọ ọzụzụ n'ezinụlọ ọzụzụ nke kwesịrị ịmalite n'ezinụlọ n'ihi na ọ bụ n'aka nna na nne ka e nyere nwata ọbụla nke a mụrụ na ngwuru ahụ ma ọ bụ n'ezinụlọ dị otu a mmalite ọzụzụ nwata ahụ ga-esite na ahụ amụpụtara ya kụnye ya nne ya n'aka osite n'ala osite na ihe ọbụla ọzọ nke a pụrụ iji nye nwata ahụ ka arụ ya na-esi ike mgbe ahụ ka elekwara anya na-aga na-etinyere ya okwu nke jehova n'ihi na ọ bụ ihe mere ka moses kwudosie ike n'ịmara chineke n'ikwesị ntụkwasị obi n'iwedata onwe onye n'ala n'ihi na a gwara ya na ọ bụghị onye obodo ijipt kama na ọ bụ onye hibru n'ọbụ ebe ọgbụgba ndụ ya malitere anyị bụ ụmụ ọgbụgba ndụ nke chineke nyere ihe nketa nke si n'aka jehova ụgwọ ọlụ nke akwụghachiworo afọ ya mere olileanya jehova bụ na anyị ga-azụlite na anyị ga-abụ ndị a ga-azụlite nke ọma onye nwanyị wee na-enye anyị ntụziaka taa na ezinụlọ dị iche iche nwere ọlụ bara ụba ịzụlite nwata ịzụlite ụmụ nke enyere ha n'aka olee ụdị ọzụzụ anyị bụ nna anyị bụ nne na-azụlite ụmụaka anyị ọ bụrụ na anyị azụ ha na ezi ụzọ ịmara jehova ọtụtụ ihe ndị anyị na-ahụta agaghị adị ma mara nke ọma na onye nwe anyị nyere gị ọlụ a n'aka na ị elu ya na ikwesị ntụkwasị obi anyị na-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ilu n'isi nke iri na isii na amaokwu nke iri abụọ na ise onye nwe anyị na-ekwu okwu ebe a nye mmadụ ọbụla maọbụ nwoke maọbụ nwanyị maọbụ ọgaranya ma ọ bụ ogbenye ma ọ bụ onye dị nta n'etiti mmadụ niile okwu jehova dịra mmadụ niile dịrị mkpụrụ obi niile ọ na anyị na-eche na ụzọ nke anyị onwe anyị na-eche ije n'ime ya bụ ụzọ nke mara mma mana ụzọ nke anyị na-eche na-eje ije n'ime ya bụ ụzọ nke na-eduba n'ịla n'iyi nke na-eduba n'ọnwụ nke na-eduba n'ịkwa akwa na-eduba n'ịtụ ikikere eze mmadụ ga-akwadosi onwe ya dị mma n'anya o wee nwee mkpebi ịhapụ ezi ụzọ jebe na ụzọ nke ọchịchịrị ọ hapụ ịhụ ụzọ o were ya kpuchie anya ya mana ị na-ele ya anya ọ na-ahụ ụzọ ị na-ele ya anya ọ na ada olulu ị na-ele ya anya ọ na-eme ihe ziri n'anya ya mana onye maara karịsịa ụzọ niile ọnọdụ niile wee na-agwa mmadụ na ụzọ ahụ nke ọ na-eje ije n'ime ya nke o chere na ọ mara mma makasịa na ọ bụ ịla n'iyi bụ ihe dị ịla n'iyi bụ ọnwụ onye nwaanyị ekwu na onye ala n'iyi ma ọ bụ nwee nchidasị arụ enye ya ọgwụ ọla mba ihe ọ na-ekwu okwu mbụ na nsọtụ nke ije ahụ na ebe ọ na-ejedebe bụ ọnwụ onye daba n'olulu onye daba n'ebe a na-etinye m onye nwụrụ anwụ mpụta agaghị adị ọzọ o nweghị ka ọ ga-esi apụta ọ bụ n'ime ọnọdụ dị otu a ka anyị na-ewere ntụziaka na anyị aghaghị ime ihe jehova chọrọ iji ije n'ụzọ nke jehova ọbụna ọlụ nke anyị na-alụ na anyị agaghị eme ka akpịrị anyị nwee ike nke ile anya nke ihe na-ezughị oke ihe anyị rie ya o wetara anyị ọnwụ ihe anyị rie ya o wetara anyị ijewa n'ụlọ ọgwụ ama m nke ọma na ọ dịghị onye pụrụ iji ihe na-egbu egbu tinye n'ọnụ ya n'ihi na mmadụ ọbụla nwere ike ikwu e na enwere onwe ya n'anya mana ọ dịkwa ndị na ahụ onwe ha n'anya ndị pụrụ iwekwara ihe ga-egbu ha tinyekwa ọnụ ha ọ hụla m ndị ṅụrụ krezin mmanụ ọkụ anwụọla ndị ṅụrụ fuel anwụọla ndị ṅụrụ ihe ọbụla nke pụrụ egbu egbu naanị na onwere ihe ha na-achọ ihe ha na-ele anya na-erute ha aka ha sị na ndụ a ekwesịkwa ka ha dị n'ime ya ha etinye onwe ha n'ime ọnọdụ dị otu a sitekwa na amara nke chineke ndị a dị otu a anwụghị mana ọ pụtara gị na ihe ahụ ha mere bụ ihe ziri ezi onye nwaanyị na-eri otuto na mgbe niile ka mmadụ mara na jehova na aka ya dị ike n'ebe mmadụ nọ o wee na-enye anyị ntụziaka ụzọ ndị a anyị na-eji ije onwe ndị na-akwa iko onwe ndị na-etinye onwe ha na-aṅụ mmanya onwe ndị na-etinye onwe ha n'ibu alụ dị iche iche ọbụna ikpere arụsị ihe ndị a bụ ụzọ nke mkpọchi ụzọ nye mmadụ ụzọ nke ọchịchịrị ụzọ nke ihe na-adịghị ya ọchịchọ mmadụ n'ime ije ije dị a enweghị udo enweghị olileanya nke zuru oke enweghị nchekwa nke zuru oke onye nwe anyị sị na anyị dịka mmadụ aghaghị ije ije n'ụzọ nke jehova ka anyị wee ghara inwe mmerụ arụ na ọ bụ ndị na-eme ihe ọjọọ bụ ndị na-amaghị na ha na-emerụ arụ mgbe ha na-eje n'ụzọ nke mmerụ arụ n'ime ya mana onye nwere ịdị mma nke jehova ịtụ egwu nke jehova ga-ama na ya na-eje n'ụzọ nke na-adịghị mma o wee kpọghachi onwe ya azụ ịgụọ e n'ebe anyị ji aka n'ilu isi nke iri na isii na amaokwu nke iri abụọ na asatọ ụzọ ọzọ anyị ji na-eme ka anyị manụ ọnya bụ asịrị asịrị asịrị na-emebi ihe asịrị na-eme ka ịdị mma nke mmadụ na mmadụ ibe ya oyi na oyi nwoke na nwoke ibe ya nne na nna wee laa n'iyi nzukọ wee laa n'iyi n'ihi asịrị onye nwanyị sị na ọ bụ ndị na-amaghị ihe ndị nwere obi ọjọọ ndị chọrọ ka mmadụ ibe ala n'iyi na ọ bụ ndị na-asị asịrị ha na-emebi e, ọdịmma nke enyi na enyi ha na-eti ya ozu aghara ha na-eti ya ihe mgbu dị iche iche onye nwanyị si na ihe ndị adịghị mma okwu onye nwanyị dịra mmadụ niile ọ bụ okwu nke ụtọ ọ bụ okwu nke ọṅụ ọ bụ okwu nke udo dị n'ime ya ọ bụ okwu nke anyị were ya jee ije anyị anyị ahụ ụzọ anyị ejee n'ụzọ nke onye nwe anyị chọrọ ka anyị jee nke ịhụnanya nke ebere jupụtara n'ime n'ihi na ọ dị mkpa na anyị onwe anyị ga-ehụ chineke n'anya n'ihi na ọ bụ onye hụrụ anyị n'anya onye rapụ n'anyị ndụ onye kwụrụ ụgwọ mmehie anyị site n'ọnwụ nke kraịst nwụrụ n'elu obe ọ bụ gịnị ga-emekwa anyị anọkwa na-ejekwa ije n'ụzọ a nke ga-eduba anyị n'ọnwụ ya mere ọkpụ oku dịka okwu onye nwaanyị na-aga bụ ka anyị bata n'ụzọ nke ndụ bata n'ụgbọ ebe onye nwaanyị ga-azọpụta anyị ebe amara anyị ga-abara anyị ịba ebe anyị ga-enwe ọṅụ ebe anyị ga-edo arụ n'ime ihe ndị a onye nwaanyị ga-emere anyị amara ka mara onye nwe anyị bara anyị niile ụba n'aha jizọs amen onye okenye chukwuemeka ngozi aja imeela na ndụmọdụ nke nyere anyị n'ụbọchị taa ma na-arị onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 anyị ga-anọ nwayọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche Bye. anyị nwoke chika nwejike na ndụ dịrị nwachukwu unu emeela na abọmankunu nyere anyị jizọs ga-anọnyere anyị onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị n'ọnwayọ mgbe nwa chineke tere mmanụ ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ jenesis isi abụọ bido okwu nke mbụ rue na nke atọ jenesis isi abụọ bido n'amaokwu nke mbụ rue na nke atọ ewee kesịa eluigwe n'ụwa na osu ha niile chineke wee jesịa ozi ya n'ụbọchị nke asaa bụ nke o jere o wee kwụsị n'ụbọchị nke asaa ahụ n'ozi ya niile nke o jere chineke wee gọzie ụbọchị nke asaa ahụ duokwa ya nsọ n'ihi na ọ bụ n'ime ya ka ọ kwụsịrị ozi ya niile nke chineke kererị eke n'ije ozi ya isiokwu anyị n'oge nke a bụ ọ bụ elekere iri abụọ na anọ ọ bụ elekere iri abụọ na anọ dịka anyị na-elenye anya n'ime akwụkwọ nsọ dịka ụmụ Chineke ọ dịghị ihe bụ eziokwu n'ụwa karịa karịakwa ihe ahụ edere n'akwụkwọ nsọ Chineke si ọ bụ otu ọ dị mmadụ enweghị eziokwu nke onwe ya mmadụ enweghị eziokwu o nwere ike ikwu nke dabere na nghọta ya maọbụ nchọpụta ya na-abụghị ka okwu akwụkwọ nsọ si wee dị anyị kwenyere dị ka anyị onwe anyị kpọrọ onwe anyị ndị otu kraịst anyị kwenyere si na chineke kere ụwa ọ bụ eziokwu na n'ime ụwa taa ọ dị ụzọ mmadụ dị iche iche ndị na-ebi mana otu ihe ka mma bụ nke ọ bụla ị nọ n'ime ya mee ya n'ikwesị ntụkwasị obi meta ya dị ka o kwesịrị kwee ka eziokwu dị n'ime ya gbara gị ama ma duzie gị ọ bụrụ na ị kwenyere na chineke kere ihe niile were okike hazie ndụ gị dị ka okike n'okwu ọnụ chineke si wee dị ndị na-efe agbara leruokwa anya n'ụzọ nke agbara ọ dị ebe ị nwere ihe mgbagwoju anya chineke onye kere ihe niile dịkwa na njikere inyere gị aka ime ka ịghọta onwe gị onye nke sịkwa na chineke adịghị na ụwa na-adị dịka ụwa na-adị ọ dịkwa ebe onye ahụ ga-enwe mgbagwoju anya mmụọ chineke nọkwa na amara ya ime ka onye ahụ ghọta onwe ya gịnị ka anyị na-ekwu n'oge nke a ebe anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ chineke kere ụwa n'ime ụbọchị isii ụbọchị nke asaa ya o zuru ike dịka nghọta anyị si wee dị n'ụbọchị taa otu ụbọchị na-enwe elekere iri abụọ na anọ elekere iri abụọ na anọ ahụ dịka anyị si hụ ya elekere iri na abụọ na-abụ ọchịchịrị elekere iri na abụọ nke ọzọ bụ ihe, ọ bụ ya bụ ihe mere otu ụbọchị dịka akwụkwọ jenesis si dere anyị asị wee dị ụtụtụ wee dị bụrụ otu ụbọchị ihe ebe ahụ na-akọwa bụ bido mgbe ahụ asị batarala ụbọchị ọhụụ na ụtụtụ bịa abalị nke ụbọchị ọhụụ agafeela anọziela na ehihie ma ọ nke ụbọchị nke ahụ mgbe ihe ya ahụ bịakwara gaa anwụchacha mgbede abịa anwụ ala chi ọzọ abịa jiwe ọ fụtara na ụbọchị nke ahụ agaala ụbọchị nke ọzọ abatala ọ bụ eziokwu na ọgụgụ oge anyị n'ụbọchị taa na-etinye anyị n'ihe ize ndụ n'ihe mgbagwoju anya n'ihi igụ oge anyị na-adabere ma chi ekebeghị abụọ n'abalị ma ọchịchịrị agbabeghị abụọ n'etiti abalị ma ọ bụ anyị akpọ ya elekere iri na abụọ nke abalị ọ bụghị otu okike ụwa si wee dị chineke ekeghị ụbọchị ka o bido n'elekere iri na abụọ nke abalị o kere ụbọchị ka o bido n'anyasị mgbe ahụ anwụ na-ada nke a bụ otu anyị bịa n'ihe gbasara ụbọchị nke asaa ọtụtụ mgbe anyị na-akọghị ụbọchị a otu ihe ụbọchị a ji dị mkpa bụ ma anyị kwere ya ma anyị ekweghị ya ụbọchị nke asaa nwekwara iri abụọ na nkeji anọ n'ime ya nke mere ya ka o zuo ụbọchị ọ gaghị ịdị mma na akpọrọ ya otu ụbọchị ma o zuru elekere iri abụọ na anọ iwefu ya otu elekere ọ bụrụla elekere iri abụọ na atọ gị iwefu ya abụọ ọ bụrụla elekere iri abụọ na abụọ nke bụ na o zubeghị otu ụbọchị otu ahụ anyị si na-elenye anya n'ụbọchị ndị nke ọdọ bụ otu o kwesịrị isi dị ihe anyị na-achọ ikwu okwu ya ebe a n'ụbọchị taa bụ na ọtụtụ mgbe ndị mmadụ ewerela ụbọchị a bụ ụbọchị chineke kpọrọ nke ya na-eme ihe sọrọ ha ma ọ bụ iji mee ka obodo dị ọcha ọka nke na obodo anyị abụ naijiria iji mee ịtụli aka elu ma ọ bụ iji gaga lee ule ihe anyị na-ekwu okwu ya ebe a dịka akwụkwọ nsọ si na-akwado bụ na ụbọchị a elekere iri abụọ na anọ a bụ naanị chineke nwe ya ọ bụ ya bụ ihe ahụ o kwuru n'akwụkwọ aịzaya isi iri ise na asatọ amaokwu nke iri na atọ na nke iri na anọ aịzaya isi iri ise na asatọ amaokwu nke iri na atọ na nke iri na anọ mana anyị ga-agụ nke iri na atọ ebe a ọ sị ọ bụrụ na ị na-eme ka okwu gị si n'ụbọchị izu ike chigharịa iwe ghara ime ihe na-atọ gị ụtọ n'ụbọchị nsọ m ọ bụrụkwa na ịkpọ ụbọchị izu ike ihe ụtọ ịkpọkwa ihe nsọ nke jehova ihe nsọpụrụ iwe sọpụrụ ya ghara ime ihe bụ ụzọ gị niile ghara ịchọpụta ihe na-atọ gị ụtọ ma ọ bụ ikwu okwu nke aka gị were akwụkwọ nsọ gị ma ịghọtachaghị asụsụ igbo gụọ ya n'asụsụ bekee akwụkwọ nsọ na-eme ka anyị mara ebe ahụ na ọ dị mma ọ dị mma na ọ bụ ụbọchị nke chineke anyị lekwa anya n'ihe edere n'akwụkwọ abụọma isi iri asatọ na anọ amaokwu nke iri ọ si otu a dịka aha gị si dị chineke otu a ka otuto gị dị rue nsọtụ niile nke ụwa gị onye gere m ntị n'oge a ụbọchị nke asaa bụ ụbọchị chineke n'ụbọchị ya niile ka anyị doo ya nsọ ihe gị dịrị anyị na mma ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi kwesịrị ntụkwasị obi ịhụnanyị n'anya ma rọpụtakwara anyị ụbọchị anyị ga-eji na-eleba ndụ nke ime mmụọ anyị na elu ahụ anyị anya kwee ka anyị were ụbọchị a mee ihe na-atọ gị ụtọ ka ngọzi gị wee bara anyị ụba n'aha Jizọs onye mgbasa ozi chukwu na ya arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ chineke n'ụbọchị taa anyị na-asị chineke nọnyere gị ya gọzie gị ka mara ya dakwasị gị na ezinụlọ gị n'ụbọchị taa unu anụla ozi unu anụla ozi ka anyị na-ewetara unu unu Adventist World na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 07063637224 onye ọma na-ege ntị ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail dot com ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ka anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo